ndị kwụrụ ụgwọ ihe omume a bụ ndị otu na ndị enyi Joyce meya Ministries e nwere ndị mmadụ nọ n'ebe a taa na-eleghị anya o nwekwara ndị na-ele na ihe onyonyo ị na-ajụ sị gịnị na-eme dị na ndụ ma ama m ihe mere m jiri ana m enwe obi ụtọ <laughs> ọ dị mma ịma na ọsịsa ya ga-abụ ma na-atụgbukwule m n'okwute ma o nwere ike ịbụ na ị na-echere naanị onwe gị nọ na-ama aka na-achọ onye ga-anọ n'ọkwa ma jizọs chetara ha na ịbụ onye ozi bụ ihe ha ga na-achọ onye ọbụla kwuo achọ okwu a bụ chọọ pụtara ịchụ na iso n'ike gị niile ya mere ịchọ ụzọ ije ozi pụtara na a ga-etinyeta ume n'ime ya abụla ụdị mmadụ nke nke ga-enwe amụma atọ na ndị mmụọ ozi leta ya ugboro abụọ tupu ya emere mmadụ ihe ngwanụ chineke ọ bụrụ na ị ga-eme ka o doo m anya inyere onye otu m na ị na-arụkọta ọrụ aka ịpụ na satọde a ana m eche ka ị gosi m ihe chineke ngwa chineke ọ bụrụ na nke a bụ oge agabigakwara m ha ma m mechaa chọpụta na anyị ma ọ bụrụgodị na ọ bụghị chineke n'ezie ọ gaghị ewere m iwe ma m nyere mmadụ aka ọ ka mma na m nọ n'akụkụ ya nke ọzọ karịa n'akụkụ ya nke ọzọ naanị na aga m aga m agwa gị okwu ugbu a nke a bụ okwu nye gị otu a ka onye nwe anyị kwuru ị kwesịghị iche mgbe ị nụrụ olu tupu inyere mmadụ aka nke a bụ okwu nke ụbọchị taa eburu m amụma ugbu a Ole mgbe ị nọrukwara ala ruo nkeji iri na ise wee chee echiche na ekpere ị nwere ike imere onye ọ bụla ọzọ? <laughs> nke a so n'otu ihe ndị ahụ ka anyị chee banyere nke a otu nkeji ma emeela m ụdị agwa ahụ ọtụtụ afọ gara aga mana enwere m ike ịgwa gị mgbe m na-eme ana m agwa gị eziokwu dịka m na-aga n'iru iche ihe m ga-emere onye ọzọ ka chineke bidoro na-egosi m ụmụ ihe abịara m bido na-enwe ezi mmasị ma enwere m ike ịgwa gị na mgbe ọbụla ị nwere ụdị obi ụtọ ahụ nke ahụ bụ nkwado nke mmụọ nsọ chineke mgbe ọ na-ekwusị nke a masịrị m atụmatụ nke a masịrị m ka anyị ghara ịnọrọ ọdụ ebe a ụtụtụ ọbụla na-eche ihe anyị chọrọ banyere onwe anyị n'ezie chineke ọ bụrụ na enwetaghị m ihe a m na-achọ n'awa iri abụọ na anọ amaghị m ma aga m <laughs> amaghị ma enwetakwa onwe m ọ bụrụ na enweta mmepe ụzọ ịma enwere m ụfọdụ mmadụ ma ọ bụghị obere enwere mmadụ abụọ <laughs> n'ezie anyị nwere ọtụtụ mmadụ ndị dị ukwuu na-arụrụ anyị ọrụ mana ụfọdụ ha mgbe m na-asị ha mee ihe otu ha si azaghachi na-adị mma ha na-asị ọ dị m mma ma nke a na-atọ m ụtọ ime otu nke ahụ dị ka a kpọrọ m ya asị mgbe m na-asị mmadụ mere m otu ihe ma ị ga-aghọta na ha ga-eme ya mana ha achọghị ime ya ma ọ bụ n'ezie aga m n'ihi na ị bụ onye isi mana ọ na-ewepụ m ihe n'ahụ ọ masịrị m ka ebido bido na-ekwu otu a mgbe mmadụ ziri anyị ozi ọ ga-amasị m ime ya ọ masịrị m obi dị m mma ime ya kama anyị ga-ekwu ọ dị mma ọ dị mma anyị bụ ndị ozi Chineke bụrụkwa ndị ozi nke Kraịst ugbu a ka bịa o nwere ọtụtụ ebe n'ime akwụkwọ nsọ mana aga m aga ụfọdụ ya ugbu a Pita nke mbụ isi abụọ amaokwu nke iri na isii na-adị ndụ dị ka ndị nwere onwe ha ma ọ bụghị iji nwere onwe gị dị ka obi ọjọọ kama na-ebi mgbe ọbụla dị ka ndị ozi Chineke onye ọbụla kwuo anọ m ebe a ije ozi efesọs isi isi amaokwu nke ise ruo na nke asaa ndị ozi na-asọpụrụnụ asọpụrụ ndị isi unu na-enwe nsọpụrụ n'ebe ha nọ ma jisie ike ime ihe na-atọ ha ụtọ site n'imezu otu ihe na site n'obi gị niile dịka ozi nke ị na-agara kraịst n'onwe ya amaokwu nke isi ọ bụghị ije ozi ka e were hụ gị ya dịka a na-ele gị ka ị were mezie ndị mmadụ mana na-eje ozi a dịka onwe odibo na onye ozi nke kraịst na-eme uche chineke n'obi gị niile jikwa mkpụrụ obi gị niile cheta otu n'ime ụzọ nke anyị ga-esi asị ekele dịrị gị jizọs n'ihi ihe ị mere na ndụ m bụ itinyekwa n'elu ya biko gosi m onye m pụrụ inyere aka n'ụbọchị taa ekele dịrị gị chineke n'ihi ihe nke ị mere na ndụ m jizọs ekele dịrị gị n'ihi ụzọ nke ị mepere m ugbu a gosi m mmadụ ọbụla m nwere ike inyere aka gosi m ihe m nwere ike imere onye ọbụla ọzọ ama m na ị na-enweta echiche n'ime onwe gị otu nke a ga-eji wee mụbaa ọṅụ gị na otu ọ ga-esi gbakwunye ihe na ndụ gị ọ dị mma ọ bụrụ na ị nọghị ebe ahụ mgbe ị ga-eru ebe ahụ lee n'eziokwu ihe nsogbu anyị nwere ike ịbụ anaghị m ekwu na onye ọbụla nọ ebe a nwere ya ihe nsogbu anyị nwere ike ịbụ otu o si dịri m ruo ogologo oge anyị na-elepụkarị anya naanị maka ihe anyị chọrọ ihe anyị chọrọ na ihe anyị na-enweghị ma ọ bụ ihe ndị mmadụ ga-emere anyị ka m leghekwana n'akụkụ nke a ọba ya anaghị atụfu ọtụtụ oge na-eche ihe anyị chọrọ na ihe dị anyị mkpa na-ewetụrụ ndị mmadụ iwe n'ihi na ha anaghị enye anyị ihe dị anyị mkpa unu anaghị achọpụta m ma nke a bụ ihe ahụ nke na-adịghị ewuli ụtọ gị ọ dịghị ewuli ọṅụ gị ma ọ naghị emekwa ka Chineke gọzie gị <laughs> mana ana m agwa gị ihe na-eme ka ọ gọzie gị bụ mgbe ị nọkwa ma n'etiti ihe nke ị na-agabiga ọ bụ na isi Chineke ịma nke a na-egbu m n'obi o sikwara m ike ma ekpere m ekpere banyere ya ekwekwara m na ị na-arụ ọrụ n'ọnọdụ a ma dịka m na-echere gị ka inye m ngọzi ahụ gosi m onye m nwere ike ịbụrụ ngọzi ma ihe nke nwere ike ịkachasịcha mkpa wee nye m karịa ihe ọbụla ọzọ n'ozi a taa bụ na enwere m ike inye aka kwaga gị n'ebe ị ga-enwe ike na-ekpesi ekpere ike na-ekpe ekpere maka nke a mgbe niile dịka m kwuru n'abalị gara aga na umeala na obi agaghị abịa dakwasị gị ị ga-ebidogodu kpewe ekpere mgbe ahụ Chineke akụziere gị obi umeala ma gosi gị akụkụ ebe na ndụ gị ebe ị nwere mpako ma ọ dị mma na onye ọbụla kwuru na ha anaghị emebu nke ahụ ịma anyị na-atụfu ọtụtụ oge na-ekpe ekpere maka ihe ndị na-abaghị uru ma ya anaghị ewepụtacha ezigbo oge iji kpee ekpere maka ihe ndị na-agbasa obi Chineke akwa nsọ si na Chineke maara ihe ndị anyị chọrọ tupu anyị ayọọ ya ya mere anyị ekwesịghị ịnọgidesi n'elu ihe anyị chọrọ ma na-ekwu ihe banyere ya kwa ụbọchị kwa ụbọchị kwa ụbọchị chineke maara ihe ị chọrọ ugbu a tinye onwe gị n'ọrụ imere onye ọ bụla ọzọ ihe galatia isi ise amaokwu nke iri na atọ ọ sị ụmụnna enyere unu nwere onwe mana ekwela ka nwere onwe unu bụrụ ihe nke anụ arụ ma ọ bụ ohere ma ọ bụ mkpesa nke unu ga-eji na-echere naanị onwe unu ma site n'ịhụnanya zuru oke anyị ga-ejeritara onwe anyị ozi ịma agaghị ewezuga nwa ịhụnanya site n'ije ozi na inye enye <laughs> ahụrụ m gị n'anya ọ dị mma gịnị mezie <laughs> anyị hụkasịrị gị nnọọ n'anya na-amasị ndị mmadụ na-agwakarị m ahụrụ m gị n'anya ruo n'ọnwụ m si biko ahụra m n'anya ruo n'ọnwụ ma hụ m n'anya ruo ndụ achọrọ m ịnọ ebe a n'ezie nke ọ bụghị okwu dị aṅa ahụrụ m gị n'anya ruo ọnwụ n'ezie a na-enwe ihe ndị na-enweghị isi anyị na-ekwu mmiri na-ezo dịka pusi na nkịta ngwanụ ọ dị mma enwere m ọtụtụ akụ akwụkwọ nsọ nke m chọrọ ka anyị ee n'ezie ọ bụrụ na ị na-eme otu ọ ga-eto ogologo dị ka ị chọrọ ya kwenyere m n'ezie anyị ga-anọ n'ebe a karịa ogologo oge m chọrọ ka anyị nọ ọ dị mma enwere m ike agaghị m akwụ n'elu ebe a na-atụ achị n'ihi na anọ m ebe a ngwụcha izu a niile Ọ dị mma, ị maara na Jizọs ka ọ nwụsịrị masị n'ọnwụ wee bilie. Nke ugbo atọ ọ pụtara n'ebe ndị na-eso ụzọ ya nọ, ịma ihe o mere? Ya esiere ha nri ụtụtụ. Jọn isi iri abụọ na otu ị ga-aga gụọ nke ahụ n'onwe gị, enweghị m ohere ime nke ahụ taa. Ọ pụtara n'ebe ha nọ mgbe ahụ ha na-akụ azụ ma mgbe ahụ onwe azụ ha na-egide ha wee sị ngwa ntụnye ihe ọka azụ unu n'akụkụ na-adịghị mma mgbe ụfọdụ nke a bụ nsogbu anyị anyị na-aga ịkụ azụ anyị anaghị akụ n'akụkụ dị mma mana mgbe ha mere ihe ọ gwara ha mee nke a nwere ọtụtụ ozi ọma n'ime ya ha akụta ọtụtụ azụ nke rara ha ezigbo ahụ ibu ha wee baa ma jizọs nọ na-akwado nri ụtụtụ n'akụkụ mmiri bịa rie amaghị m maka gị mana nke a bụ akụkụ akwụkwọ nsọ dị iche n'ime akwụkwọ nsọ chineke maara ihe o kwuru jizọs nke mbulite ọnwụ nọ na-esiri ndị na-eso ụzọ ya nri ụtụtụ ma aga m amụta isiri devu nri ụtụtụ ị gaghị erinwu rice taa gịnị mere ị gaghị azụrụnwu ihe oriri rie n'ụzọ mgbe ị na-apụ n'ezie anaghị m esi mara ya nri mgbe niile nwanna ozi a na-ekwukwa eziokwu o Maka isi iri abụọ bido n'amaokwu nke iri na asaa maka isi iri enweghị isi iri abụọ lee ịhụnanya o ji dị mkpa na aga m ala ụlọ n'oge na-adịghị anya <laughs> dị ka ọ na-aga njem ya otu nwoke agbakwuru ya si ya onye ozizi ịbụ onye dị nnọọ ezigbo mma gịnị ka m ga-eme ka m wee keta ndụ ebighị ebi jizọs asị ya gịnị ka i ji akpọ m onye dị mma nwaanyị dị mma ma ọ bụghị chineke <laughs> ị maara iwu egbule mmadụ akwala iko ezula ori atụla a anarala mmadụ ihe ya n'ike sọpụrụ nne na nna gị ya wee zaghachi ya onye ozizi ana m eme ihe ndị a niile ma na-eme ha ghara imebi ha site na mgbe m bụ nwata ma jizọs elee ya anya na-ahụ ya n'anya kwuo jizọs hụrụ ya n'anya ya wee sị ya o nwere otu ihe ị na-enweghị gaa ree ihe niile ị nwere ma nye ụmụ ogbenye ego ya <laughs> n'ezie nke a na-agbagwoju ndị mmadụ anya ma ha gụọ akụkụ akwụkwọ nsọ ma gị onwe gị ga-abịazi bịa nwa akụ n'eluigwe ugbu a jizọs achọghị na-apụchasị ya ihe niile nke o nwere o bidoro ịgwa ya n'ihi na ọ hụrụ ya n'anya nke a bụ ihe ọ gwara ya Ma ị ga-achọpụta okwu ndị nke ọzọ na na nwoke ahụ emeghị ihe Jizọs gwara ya nke na-agwa m ma na-akụziri m na ego bụ nsogbu ya. Ihe ọ bụla nke anyị nwere nke anyị na-apụghị iwepụnwu ma Chineke si anyị mee ya bụ nsogbu n'ime ndụ anyị. Ee, ọ dị mma ihe ndị na-akpa ndị mmadụ obiọma na nke na-adịghị akpa ha. amaokwu iri abụọ na abụọ mgbe o kwusịrị nke a ihu agbarụọ nwoke ahụ gịnị ihu agbarụọ ya ya na-eru uju na-atakwu n'ihi na ya onwe ya nke a masịrị m ji ihe ndị dị ukwuu ọ na-ejisi ha aka ike jizọs wee anya wee gwa ndị na-eso ụzọ ya ụdị isi ike gịnị ka ọ ga-adịrị ndị nwere akụ na ụba ma lee nke a ma gaa n'iru ijigidesi ike O ihe dị njọ n'inwe ego. Chineke chọrọ ka inwe nwee ka a gọzie gị. Ọ chọrọ gị ọ bụghị naanị igbo mkpa gị maka inwe ji bụrụ ngọzi nye ndị ọzọ. Ma mgbe anyị nwere ego ma ihe anyị nwere ike ime bụ ijide ha ma zoo ha mgbe ahụ ha bụrụ nsogbu n'ime ndụ anyị. Anyị kwesịrị ịchọpụta na onwe ihe anyị nwe n'aka anyị anyị bụ ndị ozi. ọ dị mma hmm. Hmm. ọ dị mma nwanna ọ dị m ka m gbanwee n'ime ikuku gịnị ka m na-agwa gị ọtụtụ mmadụ na-eche echiche otu ọzọ ma ị na-ekwu okwu ego ma ndị na-eso ụzọ ya ewee ndị na-eso ụzọ ya <laughs> oge eruola eji akwụsị <laughs> ndị na-eso ụzọ ya enwe ọṅụ obi adị ha mma ha na-aṅụrị n'okwu ya ma jizọs asị ha otu o si siere ndị na-atụkwasị obi ha na echiche nke nzọpụta ha na ihe onwunwe ike ịbanye alaeze chineke ọ bụghị banyere inwe ego ọ bụ maka ebe ị na-atụkwasị obi gị ọ bụ ihe dị mfe ịnyịnya isi n'anya agụga gafere karịa onye nwere ego ịbanye alaeze chineke ma ọ tụrụ ha n'anya ma ọ bụkwara ha ihe mgbagwoju anya ha si ya ma gwarịtakwa onwe ha si mgbe ahụ onye ka a ga-azọpụta ma jizọs agwa ha si n'ebe mmadụ na o kweghị omume mana ebe chineke nọ ihe niile kwere omume anyị erubedo akụkụ nke dị mma Pita wee si ya lee anyị enyefechasịala ma hapụ ihe niile anyị enyela gị ihe niile Jizọs anyị ahapụla ụlọ anyị pụta anyị ahapụla ọrụ anyị pụta anyị enyela ihe niile iso gị dịka ndị na-eso ụzọ gị ma lee okwu nke iri abụọ na itoolu ma jizọs asị ha n'ezie ana m agwa unu onwe onye ọbụla nke enyepụrụ ma ọ bụ hapụ ụlọ maọbụ nwanne ya nwoke maọbụ nwanne ya nwaanyị ma ọ bụ nne ya ma nna ya maọbụ ụmụ ya ma ọ bụ ala n'ihi m na ozi ọma nke na-agaghị anataghachi ya na okpukpu otu narị ọ dị mma ngwa lee anya ọ naghị ekwudisi mgbe ị ruru eluigwe ọ sị na ị ga-anata okpukpu otu narị ugbu a n'ime oge a dịka ihe ha hapụrụ ewuo ya mere chineke achọghị ịnapụsị nwa okorobịa ahụ ihe onwunwe ya kama ọ chọrọ ịkpọta ya ka ọ mara na ọ gaghị ejigidesi ihe onwunwe ya ike ma chọpụta na o nwere onyinye dị ukwuu n'aka ya o nwere ikikere nke ịkụ ma dịka ọ kụrụ o nwere ike ịghọtakwa ihe owuwe ihe ubi karịrị ka o nwere na mbụ ma na usoro ahụ o nwere ike bụrụ ngọzi nye ndị ogbenye na ndị nọ na mkpa ọ si mefuo ihe gị ọ bụ ihe ukwu wee nye gị nye ya ndị ogbenye na ndị nọ na mkpa n'ezie jizọs agwaghịkwa ya na ọ ga-enye ya ahụ n'okpukpe iri mana o lere ma ọ ga-erubere ya isi ma ọ kụziri ndị na-eso ụzọ ya ihe mmụta wee sị ha ihe ọ bụla ị nyapụrụ n'ihi m onwe m ma ọ bụ n'ihi ozi ọma ị ga-anata okpukpu otu narị karịa na ndụ a ị gaghị enyekarị chineke nke a masịrị m ma ịma mgbe m batara n'ime mmekọrịta nke a mụ na chineke nwere n'afọ ndị iri asaa ha anụrụ m ọtụtụ ihe nkụzi banyere inye enye mana ugbu a ya anaghị anụ ya nke ukwuu n'ihi na mgbe ụfọdụ ndị mmadụ na-ewe iwe ma ọ bụrụ ma ikwutewe ihe banyere ego o nwere ike bụrụ otu n'ime ihe ndị onye ozizi na-achọghị ikwu mana ọ bụ ihe dị mkpa ịkụziri ndị mmadụ otu esi enye enye n'ihi na ị na-emepe ụzọ nke ngọzi n'ime ndụ gị dị ka ị na-enye nke ọma otu a ka ọla ebube ga-esi na-amụbawa n'ime ndụ gị ma ọ bụrụ na ebumnuche gị ziri ezi ma ị na-emekwa ya iji nyere ndị mmadụ aka mgbe gị na Chineke na-aga njem gị na-adị ndụ inyere ndị mmadụ aka ngọzi nke Chineke ga na-achụ gị ọsọ ma kpuchigidekwa gị ị gaghị na-achụ ngọzi ọ bụ ha ga na-achụ gị Chineke gosi m ihe m ga-emere mmadụ ọ bụla ọzọ taa n'ezie e nwere ọtụtụ echiche dị mma mana achọghị m ikwu ka akacha m mma ma ọ bụ na anọ m n'ime mmụọ mana anọ m na-eche n'ụtụtụ a na echesi ịma aga m ajụ Mike n'ihi na ọ bụ ya bụ onye isi ndị ozi aga m ajụ ya banyere ụmụ agbọghọ ndị na-alụbeghị di na-arụrụ anyị ọrụ n'ime ha niile nke na-enweghị onye inye aka n'ego ọ dị ka aga m azụrụ ya onyinye dị mma ma nye ya ngọzi ahụ ka o were kpọrọ ụmụ ya gaa rie nri ehihie ịma ọtụtụ ihe dị nke ị ga-eme wee nyere ndị ọzọ aka n'ezie ka anyị ghara ịnọrọ ọdụ na-asị ọ dị mma manụ m ihe m ga-eme ọ dị mma naanị ịma <laughs> aga m enye gị ihe nchepụta o nwanna aga m agafe ihe ndị a niile kwee ka onye ọzọ dewe ụgbọala ya ebe ị kwesịrị idewe nna kwee ka onye zụrụ ihe ole na ole buru gị ụzọ kwụọ ụgwọ tupu gị akwụwa ebe ị gara azụ ihe kwụọrụ onye aka na-esighị ike ụgwọ ụlọ iji nyere ya aka ọ dị mma siere mmadụ nri ụtụtụ ọ dị m nnọọ ka sị na esoghị m nga mana ugbu a aga m ebuli n'ụtụtụ siere dev nri ụtụtụ enwekwara m ike ugbu a ịjụ gị ihe ị chọrọ ma wetere gị ya dọtịa mmadụ ụkwụ ya dev dọọ mmadụ ụkwụ ya dev Dave dọtịa mmadụ ụkwụ ya onye ga-arịga n'izu ụka niile n'elu ebe a na-ekwu chọm chọm chọm chọm chọm chọm chọm teta ụrọ ọsịsọ ma sie mmiri ọkụ ugbu anyị ma achọrọ m ikwu ụfọdụ ihe banyere dev dev ana m akpa ya ihe ọchị nke ukwuu ma na-akọ akụkọ dev m niile dev kachakwa mma na ihe a bụ mmadụ ije ozi karịa m onwe m ma onwe m dịka m kwuru na enweghị m onyinye amara nke ịrụ ọrụ kama ana m akpachapụ anya eme ya ịma abịa n'ihe nke ime mmụọ adị m mma mana ọ bịa ha na n'ime nri ụtụtụ m dịka hmm, ọwa ichere na arụgbuola m onwe m n'ọrụ dev na-asa efere ụmụ nwoke dev bụ ihe ịma atụ achọrọ m ka unu nke a bụ maka ụmụ nwoke ọ na-emebi akwa ndina n'abalị ihe m na-ekwu bụ na ọ na-ewepụ akwa ndina mezie ya wee dewere m ya enwere m anya nsogbu o ihe m ji emezi anya ma ọ na-edeziri m ihe ahụ ụtụtụ ọbụla ka m wee were ya mee etinyere na ya ọrụ ọzọ ma obi dịkwa ya mma ị na-eme nke ahụ ana m achọ iwe tag ana m akwakọla ihe amaghị m otu esi atọghasị ihe ekechiri ekechi mbịa m si ewo olee otu esiri pụta ikwe n'ihe ebe a ma amaghịkwa m otu esi ewepụga ihe ndị atapanyere n'akwa ma azụta ya ọhụrụ ugbu a dev na-atọpere m ihe ọbụla a zụrụ ọhụrụ wepụcha ihe ndị atapanyere na ya na m akwakọrọ ya ahụ ya na-emekweni ya ah! ọ bụ ya na-etinyere m ihe ọkụ ma e nwere otu ihe ọkụ m na-eji echere oyi ọ bụ ya na-etinyere m ya n'ọkụ m nọrọ n'oche na-ele ihe onyonyo m chi buli ya sị gịnị ka ị chọrọ gịnị ka ị chọrọ ka m weta ya hei dev lekwe nwoke kwụrụ gị ọtọ ịhụ na ịbụ nwoke ịbụ nwoke ngwala otu ụgba m ihe a ebe ndị mmadụ na-anụ ya ị ga-aga n'iru imechi ike ọ dị m ka ihe mbụ bu n'uche adịcha mma amaghị m dev na-echekwa m nke ukwuu mgbe ụfọdụ ya na-ewute m ya dị m ka ka anyị kụọra Dave aka ekwenyere m na otu ụzọ esi enye Chineke ekele n'ihi ihe ọma niile o mere anyị bụ ime ihe iji nyere onye ọzọ aka gịnị mere ị gaghị ajụ Chineke taa ihe ị nwere ike ime iji gọzie onye ọzọ ụgwọ ihe ndị a bụ ndị otu na ndị enyi Joyce Meyer Ministries.